mmega ahụ kedu ọrụ mmega ahụ na-arụ n'ọrịa Parkinson dịka ọ dị na nri kwesịrị ekwesị mmega ahụ bụ akụkụ dị mkpa maka ọdịmma onye ọ bụla. otu ọ dị n'ọrịa Parkinson mmega ahụ dị mkpa karịsịa mgbe ụfọdụ mgbaàmà dịka mkpọgide na mgbaàmà ndị dịka enweghị mmasị mgbu ma ọ bụ ike ọgwụgwụ nwere ike ịkụda gị ọbụna ịgbalị imega ahụ otú ọ dị ọ dị ezigbo mkpa ka ị ghọta na mgbe ọ bịara n'ichekwa mgbaàmà gị mmega ahụ dị oke mkpa dị ka ọgwụ ma nwee ike inye aka mee ka ụra dịkwuo mma meziwanye afọ ntachi ma ọ bụ nsogbu n'ọnọdụ ma belata ahụ erughị ala site na mgbu na mgbaàmà ndị ọzọ na-emetụta njem Nnyocha na-egosi na ime mmega ahụ awa abụọ na ọkara kwa izu nwere ike ime ka mgbaama gị dịkwuo mma ma mee ka ọganihu gị kwụsịlata. Ọzọkwa, mmega ahụ mgbe niile na-enyere gị aka ịnagide ụfọdụ mmetụta dị n'akụkụ nke ọgwụ gị. Kedu ụdị mmega ahụ kwesịrị ka m mee? Enweghị mmega ahụ ahụ dị mma maka onye ọbụla. ị kwesịrị ilekwasị anya n'ihe omume ndị na-amasị gị ma nwee ike ime ha e nwere ọtụtụ mmemme dị iche iche ị nwere ike iji nọgide na mmega ahụ dabere na mgbaama gị na ikike ahụ gị ị nwere ike ime mmega ahụ nke chọrọ mgbalị ụfọdụ dịka iji ije ngwa ngwa ịgba igwe igwu mmiri ịgba ọsọ ịkụ ọkpọ n'ikuku ịgba egwu ibuli ihe elu iwufe ụdọ ma ọ bụ ibuli ibu ọ bụrụ na ị nweela ọrịa Parkinson ogologo oge ma ọ bụ ihe mgbaàmà gị dị mgbagwoju anya karịa ị nwere ike ilekwasị anya na n'imeziwanye ihe omume gị na-esiri gị ike dịka ibili n'oche ịgbago ịkọ ugbo ịgbatị ahụ n'ozuzu ije na ikiri ụkwụ ruo ụkwụ na ifegharị ogwe aka Ọ bụrụ na ị nwere nsogbu iguzo ma ọ bụ idobe nguzozi gị, ị nwere ike ime ụfọdụ n'ime ihe omume ndị a ịnọ ọdụ. Ọ bụ Parkinson's Africa na IPDGC Africa wetara gị ozi a. Maka ozi ndị ọzọ, biko gaa na www.parkinsonsafrica.com.